Drill 9.4, the progressive iterative forms in both clauses. Ọ gara ahịa azụga azụ. Iweta. Ọ gara ahịa ewetara azụ. Iyi. Ọ gara iyi ewetara azụ. ikude mmiri ọ gara iye ekudere mmiri anyị anyị gara ihe ekudere mmiri ịrụ ọrụ anyị gaghị ihe anụgo ọrụ ịkọta ekpeni anyị ga-ekọta ekpeni arụghị ọrụ ịnọ anyị nọ ekọta ekpeni arụghị ọrụ ịchọ anyị nọgịkọta ikpe na-achọwa ọrụ Legọs anyị nọwa Legọs achọwa ọrụ ndị Aba ndị aba nọrọ Lagos achọghị ọrụ ịbịa ndị aba bịara Lagos achọghị ọrụ ịzụ ahịa ndị aba bịara Lagos azụrụ ahịa iru ndị Aba rughị Legọs azụghị ahịa ya o ruo Legọs azụghị ahịa ịchọ ego o rughị Legọs achọghị ego mụ erughị e m Legọs achọghị ego ịga agara m Legọs achọghị ego ịmụ akwụkwọ agara m Legọs amụrụ akwụkwọ skuul agara m skuul amụrụ akwụkwọ agaghị ha skuulu amụghị akwụkwọ Drill 9.5 iji with subsequential verb forms. O ji aka dee akwụkwọ. Anọ. O ji aka dee anọ. ịvọ o ji aka vụ anọ aka ya o ji aka ya vụ anọ Izu. o ji aka azụ anọ unere o ji aka azụ unere ike ya o ji ike azụ unere anyị Nwanjikanzuna ịzụrụ Anjikanzuna ịfụda anyị asụ. anyị ji anya asụfụda unu unu ji anya asụfụda ike unu ji ike fụda ịbịa unu ji ike bịa jiri unu jiri ike bịa ịyọ unu jiri ike yọ ha ejiri ike ya efu ejiri ike fụọ akụkụ ejiri ha akụkụ fụọ ghee ijiri akụkụ fụọ ịnọdụ ijiri akụkụ nọdụ ede ijiri ede nọdụ gị iji ịga ije ede n'ọdụ anyị anyị ga ije ede n'ọdụ ịla anyị ga ije ede laa nwam nwam ga ije ede laa Drill 9.6 iji e with verbal nouns. O ji eke azụ ịgbụrụ. Ọ ga-iji ọ ga-iji azụ ịgbụrụ. E unere. E unere. anyị anyị ga jee ego azụ unere pe anyị gị ji azụ unere otu ede anyị ga-eji pen na-azụ otu ede ị ga-eji pen na-azụ otu ede dọkịta dọkịta gị ji pen na-azụ otu ede

leji ndị eji pena na ya ha pena na-azụrụ ya azụ Iri, anaghị ejipere a na-erinye ya asụ ịvụ nkwụ anaghị ejipere a na-avụ nkwụ ekpo ọbịa anaghị eji plan akpọ ọbịa mụ anaghị eji plan akpọ ọbịa eji eji mpera na-akpọ ọbịa izuke eji mpera na-azụ uke anyị anyị ji pera na-azụ uke iluyo anyị ji pena na uyo ike anyị ji ike ala uyo ịnọ n'ụyọ. gincana no uio. End of Unit 9.